ndị hibru isi nke asatọ ma isi ihe na ihe niile anyị na-ekwu bụ nke a anyị nwere onye isi nchụaja dị otu a onye nọdụrụ ala n'aka nri nke oche eze nke ịdị ukwu ahụ dị n'ime eluigwe onye na-efe ofufe n'ebe nsọ ahụ na n'ezi ụlọikwu ahụ nke onye nwe anyị maara ọ bụghị mmadụ n'ihi na a na-edo onye isi nchụaja ọbụla iche onyinye na aja dị iche iche n'iru Chineke o siri na nke a dị mkpa ka onye isi nchụàja nke a nwekwa ihe iche n'iru Chineke ya mere ọ bụrụ na ọ nọ n'ụwa ọ gaghị abụ onye nchụàjà ma ọlị ebe ndị na-eche onyinye ahụ niile n'iru Chineke dịka iwu si dị nọ ndị nchụàjà ndị na-ekpe ekpere n'ime ihe nṅomi na onyinyo nke ebe dị n'eluigwe dị ka Chineke duworo Mosis ọdụ mgbe ọ gaji ịmazụ ilikwu ahụ n'ihi na ọ na-asị lee anya gị ime ihe niile dịka ihe atụ ahụ si dị nke e gosiri gị n'ugwu ma otu ọ dị o ruwo n'ife ofufe nke ka mma n'ụzọ ra otu ọ bụkwa onye ogbugbo nke ọgba ndụ ka mma bụ ọgba ndụ nke enye n'iwu n'elu nkwụ ụfọdụ ka mma n'ihi na a sị na ọgba ndụ mbụ ahụ adịghị ịta ụta agaghị achọwa ori ebe nye ọgba ndụ nke abụọ n'ihi na mgbe ọ na-ata ha ụta ọ sị lee ụbọchị na-abịa ka onye nwe anyị kwuru mgbe mụ na ụlọ Izrel na ụlọ Juda ga-agba ọgba ndụ ọhụụ ọ bụghị dịka ọgba ndụ ahụ si dị nke mụ na ndị bụ nna ha gbara n'ụbọchị m jidere ha n'aka isi n'ala Ijipt dupụta ha n'ihi na ha onwe ha anọgideghị n'ọgba ndụ m onwe m ha anya ka onye nwe anyị kwuru n'ihi na nke a bụ ọgba ndụ nke mụ na ụlọ Izrel ga-agba mgbe ụbọchị niile ahụ gasịrị ka onye nwe anyị kwuru m ga-etinye iwu m n'uche ha ọ bụkwa n'obi ha ka m ga-edekwasị ha dịka n'akwụkwọ m ga-abụkwara ha Chineke ha onwe ha ga-abụkwara m otu ndị ha agaghị ezirịta onwe ha ma ọlị onye ọ bụla ọ na-ezi onye obodo ya onye ọ bụla na-ezikwa nwanne ya sị mara onye nwe anyị n'ihi na ha niile ga-amata m site na onye dịkarịsịrị nta rue onye dịkasịrị ukwu n'ime ha n'ihi na m ga-emere ajọ ome niile ha ebere m gaghị echetakwa mmehie niile ha ọzọ ma mgbe ọ na-asị ọgba ndụ ọhụụ o mewo nke mbụ ka ọ bụrụ ihe ochie ma ihe na-eme ochie nke na-akakwa nka dị ịpụnanya nso